Luk isi nke iri abụọ na atọ ọra ndị ahụ niile wee bilie duru ya jee n'iru Pilet ha wee malite ibo ya ebubo si. anyị hụrụ onye a ka ọ na-eduhie mba anyị na-egbochi ha ịtụ ụtụ nye Sisa na-asịkwa na ya onwe ya bụ Kraịst bụrụkwa eze Pilet wee jụọ ya sị gị onwe gị bụ eze ndị Juu o wee za ya sị gị onwe gị kwuru Pilet wee sị ndị isi nchụaja na igwe mmadụ niile ahụghị m ihe kwesịrị ahụhụ mmehie na-arụ nwoke a ma ha kwụsịrị ike karị sị ọ na-akwali ndị Juu na-ezi ihe n'ebe niile dị na Juda dum na-amalitekwa site na Galili ruo ebe a ma mgbe Pilet nụrụ ya ọ jụọ ma nwoke a bụ onye Galili mgbe ọ mazuru na usi na ebe herọd na-achị bịa o wee ziga ya jekwuru herọd onye ya onwe ya nọkwa na jerusalem na mgbe ahụ ma mgbe herọd hụrụ jizọs ọ ṅụrị ọṅụ nke ukwuu n'ihi na ọ na-achọ ịhụ ya anya n'oge dị anya gara aga n'ihi na ọ nụrụ ihe banyere ya o wee na-ele anya ịhụ ihe ịrịba ama dị aṅaa ọ ga-eme o wee jụọ ya ajụjụ n'ọtụtụ okwu ma ya onwe ya azaghị ya ihe ọbụla ndị isi nchụàja na ndị odeakwụkwọ wee guzo na-ebo ya ebubo si ike Herọd ya na ndị agha ya wee mee ya ka ọ bụrụ ihe efu o mekwara ya ihe ọchị wee gbokwasa ya uwe mara mma nke ukwuu wee zighachi ya jekuru Pilet Herọd na Pilet wee mee enyi n'etiti onwe ha n'ụbọchị ahụ n'ihi na n'oge gara aga ha bụ ndị iro pilate wee kpọkọọ ndị isi nchụaja na ndị isi na ndị Juu si ha unu kụtara m nwoke a dịka onye na-eduhie ndị Juu ma lee mụ onwe m ya ikpe n'iru unu ma ahụghị m ihe ọbụla na-arụ nwoke a kwesịrị ahụhụ mmehie n'ihe niile unu ji boo ya ebubo ee ọbụna Herọd ahụghị n'ihi na o zighachiri ya nye anyị lekwa ọ dịghị ihe ọ bụla kwesịrị ọnwụ ka o meworo ya mere m ga-adọ ya aka na ntị wee rapụ ya ma ọ dị ya mkpa ịrapụrụ ha otu onye mkpọrọ n'ememe ma ha niile tiri nkwu n'otu sị onye a tụbara n'ụlọ mkpọrọ n'ihi otu mbibi imegide ndị isi ebiliri n'ime obodo ahụ ya na igbu mmadụ Pilet wee gwa ha okwu ọzọ ebe ọ na-achọ ịrapụ Jizọs ma ha tiri mkpu sị o wee sị ha nke ugbo atọ ee e, n'ihi na onye a mere ihe ọjọọ gịnị ahụghị m ihe kwesịrị ịnwụ anwụ na arụ ya ya mere m ga-adọ ya aka na ntị wee rapụ ya ma ha were oke olu rugide na-arịọ ka akpọgide ya n'obe olu ha wee karịa ya ike Pilet wee kpebi ike mee ihe ha rịọrọ o wee rapụrụ ha onye ahụ atụbararị n'ụlọ mkpọrọ n'ihi mbido imegide ndị isi na igwu mmadụ onye ha rịọrọ n'aka ya ma ọ rara Jizọs nye ka emee ya ihe ha chọrọ mgbe ha na-edupụ ya ha wee jide otu onye bụ Simon onye Sirini nke si n'azụ obodo ahụ bịa ha wee bokwasị ya obe ya ka o buru ya so Jizọs oke igwe ndị Juu na-esokwa ya ya na igwe ndị inyom ndị na-eti aka n'obi na-akwara ya akwa ma Jizọs chigharịrị n'ebe ha nọ sị ụmụ nwanyị Jerusalem unu akwalara m akwa kama na-akwara n'onwe unu na ụmụ unu n'ihi na lee ụbọchị na-abịa mgbe ha ga-asị ngọzi na-adịrị ndị inyom aga na afọ nke na-amụghị nwa na ara nke na-azụghị nwa mgbe ahụ ka a ga-amalite isi ugwu dakwasịnụ anyị na isi ugwu nta kpuchienụ anyị n'ihi na a sị na ha na-eme ihe ndị a mgbe osisi dị ndụ gịnị ka a ga-eme mgbe ọ kpọrọ nkụ ma ndị ikom abụọ ọzọ ndị na-alụ ọlụ ọjọọ ka edukwara ya na ha ka egbue ha ma mgbe ha bịara n'ebe a na-akpọ okpokoro isi n'ebe ahụ ka ha kpọgidere ya na ndị ahụ na-alụ ọlụ ọjọọ n'obe otu onye n'aka nri ya na onye ọzọ n'aka ekpe ya ma Jizọs sịrị nna gbaghara ha n'ihi na ha amataghị ihe ha na-eme mgbe ha na-ekekwa uwe ya n'etiti onwe ha ha fere nza ndị Juu na-eguzokwa na-ekiri ndị isi wee mekwa ya ihe ọchị sị ọ zọpụtara ndị ọzọ ya zọpụta onwe ya ọ bụ na onye a bụ Kraịst nke Chineke onye ọ rọpụtara ndị agha wee mekwa ya ihe ọchị na-abịakwute ya na-echekwa n'iru ya mmanya vaịn gbara ụka sị ọ bụrụ na gị onwe gị bụ eze ndị Juu zọpụta onwe gị ma ihe ndekwasị dịkwa n'elu isi ya onye a bụ eze ndị Juu otu n'ime ndị ahụ na-alụ ọrụ ọjọọ ndị a kwụbara na-ekwurukwa ya sị gị onwe gị abụghị Kraịst ahụ zọpụta onwe gị na anyị ma ibe ya zara wee bara ya mba sị gị onwe gị adịghị atụ egwu ọbụna Chineke ebe ị nọ n'ọmụmụ ikpe ahụ n'eziokwu a makwaara anyị ikpe ziri ezi n'ihi na anyị na-anata ihe kwesịrị ihe anyị mere ma ọ dịghị ihe ọ bụla onye a mehiere o wee sị Jizọs cheta mgbe ọbụla ị ga-abịa n'ala eze gị o wee sị ya n'ezie asị m taa ka mụ na gị ga-anọ na paradaịs ma ugbu a ọ dị ka oge awa nke isii ọchịchịrị wee gbaa n'ala ahụ dum ruo oge awa nke iteghete n'ihi na anyanwụ na-agba iti akwa mgbochi nke ụlọ nsọ Chineke wee gbawa n'etiti mgbe Jizọs titiri mkpu n'oke olu ọ sị nna n'aka gị ka m na-enye mmụọ m idebe mgbe o kwusiri nke a o wee kubie ume ma mgbe ọchịagha na-achị ọgụ ndị agha ise hụrụ ihe mere "otobe Chineke si" n'eziokwu nwoke a bụ onye ezi igwe mmadụ niile ndị zukọrọ n'ihe nkiri a mgbe ha kirisịrị ihe niile mere ha wee laghachi na-eti aka n'obi ha ndị niile ndị maara ya nke ọma na ndị inyom ndị soro ya site na Galili guzokwara n'ebe dị anya na-ele ihe ndị a ma lee otu nwoke aha ya bụ Josef onye bụ onye nnọkọ ikpe ọ bụ ezi nwoke bụrụkwa onye ezi omume onye ahụ ekwenyeghị izu ha na omume ha onye sitere na Arimatia otu obodo ndị Juu onye na-eche alaeze Chineke onye ahụ jekwuru Pilat rịọ arụ Jizọs o wee budata ya kee ya n'ezi akwa ọcha wee tọgbọ ya n'ili nke buwara ya rịị na nkume nke aka atọgbọghị onye ọbụla n'ime ya ma ọ bụ ụbọchị nkwadebe ụbọchị izu ike na-erukwa nso ndị inyom ndị si na galili soro ya bịa wee soo n'azụ lee ili ahụ na otu atụgbọrọ arụ ya ha wee laghachi dozie ụda ụtọ dị iche iche na mmanụ otite n'ụbọchị izu ike ha wee nọdụ nwayọọ dịka ihe e nyere n'iwu sikwu.